ndị be ife m chọrọ ịtụnye ọnụ na ya n'ụtụtụ a bụ ife m kpọrọ na ndị be anyị agụọ na reactionaries ife bụ rịakshọnarị bụ onye ada ejizi aka ya echepụta ihe ọ ga-eme ihe ọ na-eme ewu ife ndị ọzọ ndị ọzọ mee ife yanwa emezie eh, kaụnta nke ha mere ofe anyị nwabụ ndị igbo gosiri n'oge anyị nọ na ma mma aga straight to ife ndị oyibo na-akpọ the point onye igbo amabuodu na ebu dot nation until buhari asị na ndị igbo dot onye adaghị eche echiche ọfụma ya eche na ndị Igbo niile itinye isi na soshal midia na-akpọ onwe ha dọt na o nwere uru ọya aba nọọ isho defiance to Buhari mm-hmm. mana ọ bụghị ewu ihe onye na-eche echiche ga-afụ ihe onye na-eche echiche ga-afụ ụwụ na Buhari na ndị naijiria ewepụta n'oge mmụọ ndị igbo etu esi amụ akwụkwọ mụchacha ndị igbo fụ na onwe ezi ihe fọrọ na onye igbo enwe ezi inishietiv na onye igbo aji ezi aka ya atụpụta uche ihe ọ ga-eme na ihe ọ bụ na ndị igbo nọzi ọdụ ka nkịta iwere ọkpụkpụ tụpụrụ ha amasodata ọkpụkpụ ọnyawa ife onye na-eche echiche ọfụma ga-eche mana onye adaghị eche echiche ọfụma ihe ọ ga-echewu yes na ndị Igbo dị deviant to Buhari <laughs> mana n'ikwu eziokwu ibe na-eme n'owu onye amahọ na eme wuo onye amaghị ihe a na-akpọ religion na nke ọjọọ bụ ka ndị Igbo lụzuru the ability take initiative oge ndị Igbo na-eteki initiative o nwere ka ndị Igbo si eme na oge Igbo na-eteki initiative oge Igbo ha na-eche ka atụpụ nkịta ka anwawụ nkịta ka atụpụrụ ha ọkpụ o nwere ka Igbo si eme Igbo bịa n'anya fụ na ife a na-akpọ zinc ya kacha mmiri karịa aka ya <laughs> onye ọbụla bido ọrụ onye ọbụla bido gbaba mbọ inwe kapital ije ọnịcha n'akwa trọk ị na-eje anamacha ọrụ eji m anya m fụ ndị igbo na-eje anamacha ọrụ ụlọ zinki bido juo ya n'igbo niile robert collins onye northern island kpọrọ ndị igbo asị ma ọ da na enetin mana ịma na etu mmadụ si kpọbedo mmadụ asị ọchị ikwu eziokwu onye ekwu ọ sị na in the 1940s and 50s n'ala Igbo dị ka an industrial town full of hard-working men na ọ bụghị ihe ya afụ n'other parts of Africa tired men men ike gwụsịrị nọ n'okpuru ukwu isi e ezu ike nna anyị ha megine ha convert ya chalenji ahụ ha convert ya to positive energy were ya emepụta ibe mana nke anyị wụ soshal media away for social media facebook instagram twitter uhum, whatsapp mgbe anyị ede histrị ha ọtụtụ mba ọtụtụ individuals ji wee bara onwe ha uru bet ihe a destroyed ndị igbo o destroyed ndị igbo maka o mere ndị adaghị eche echiche ndị enweghị the ability critical thinking ndị agha emewu ụfọdụ ụdụ clever ha ghọọ ọka ihe a na-akpọ ọka bụ ndị ma ihe ndị Igbo a na-eso ha na-eso ha na-ewest time na-ewest energy na-ewest ihe nwụ na mba ma ihe ewu anyị bịa ya jụọ onwe anyị nwawa Igbo ka ebe anyị na-aga kedu ndị anyị bụ in the next five years kedu ebe anyị ga-anọ ọgwọda akpọ anyị dot nation anyị aza what if tomorrow akpọ anyị nkịta what if tomorrow Buhari sizie na ndị Igbo bụ nkịta ndị Igbo azaba ya ndị Igbo dị serious ndị Igbo ya echefu Buhari ya ọ bụghị Buhari na-achị Naịjirịa kemgbe eji wee nwee Naịjirịa ọ bụ Buhari ya butere ndị Igbo ịhapụ ana Igbo jee na ọ nakọta ngọra ọ nakọta ngọra ka Ojukwu ndị Igbo chefuwe ndị Igbo a na-ata plan in fact ofu nwata nwoke wee enyi nwoke na akpọ nwa m nwoke izu ọnụ o nwere otu okwu ụgwọ mmadụ echefu echefu nzara bụ izu ọnụ Jonathan ọ sị na projektị ọbụla ibu n'obi ihe emume ọ bidoro ihe ndị nọ nda 200 years na ọ bụghị ezigbo projektị mmadụ one ndị Igbo na-eche kedu ebe ndị Igbo ga-anọ 200 years na-abịa by the way ife nna agbara mbọ a nna agbara abụọdụ maka mụnwa na onwe m ọnwụ na mma anọ 100 years anọọna m close to ọkara but ebu m n'obi na ihe ya esi na mpụta ya eru 200 years gafee ya eru 1000 years so na-agba mbọ ọka nsi na-apla na ọka nsi eme ya na ndị igbo ịbịa buru n'obi na ọsọsọ Buhari wụ problem ha nwee awadụ sọsọ Buhari eso kwuduri na problem anyị sef anyị nwere mụọ problems na Buhari na attention anyị niile nọ na ya nọ Naịjirịa attention anyị niile nọ na naijiria o gosiri na anyị adịghị eche iche ọ kwefuru attention niile anyị na-ewuru tii na naijiria mba how many years ka Naịjirịa nọgoro ka e wezie na naijiria dị kemgbe 200 years igbo ọnọbeghị up to 1000 ebe a na dị ka i e bido na-eche echiche biko ndụ